AWR Adventist World Radio redio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa ugbu ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwụ nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrịghị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary nwanyị lowrence ka gị na ya na-anọkọ ndewo udo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa chineke hụrụ n'anya oge awa anyị erula mgbe anyị ji akparịkọta ụka n'okwu chineke isiokwu nke m ji bịa ugbu a bụ isiokwu nke dị oke mkpa nke bụ mmụọ nsọ chineke mmụọ nsọ chineke ebe anyị ga-ewere ihe ọgụgụ anyị bụ n'akwụkwọ ọrụ isi asatọ amaokwu nke iri abụọ na isii chineke kụnye m ume gị dị ka ndụ ka ị na-ekwu n'ime m onye nwe m arịọ m ka ndị gị n'olu gị ka anyị na-atụgharị uche n'okwu a n'oge awa a arịọ m ka mmụọ nsọ bịa binye n'ime m binyekwa na ntị ndị ga-anụ anụ wepụ anyị ntị n'akọkọ wepụ anyị ntị n'akụkọ jehova mee ka mmụọ nsọ nwegharịa anyị n'ozuzu oke site n'okwu ndị a nke a bụ arịrịọ m eji m okwukwe rịọ n'aha nwa gị bụ jizọs kraịst amen akwụkwọ rom isi asatọ amaokwu nke iri abụọ na ise. ọ si otu a otu ahụ mmụọ nsọ na-enyekwara anyị aka na-adịghị ike anyị n'ihi na anyị amataghị ihe anyị ga-ekpe n'ekpere dị ka anyị na-aghaghị ikpe kama ọ bụ mmụọ nsọ ya onwe ya na-ewere isi ụda a na-apụghị ikwu na arịrịọ rịọtara anyị ebe a na-eme ka anyị mara na anyị ezughị oke na ọ dịghị ihe anyị pụrụ ime ọ bụrụ na mmụọ nsọ chineke anọnyere gị anyị dịka ndị kwere ekwe ndụ anyị niile kwesịrị ijupụta na mmụọ nsọ mmalite ije nke okwukwe anyị kwesịrị isite na mmụọ nsọ ndị galeshia isi atọ na nke atọ mere ka anyị mara nka dịka ndị kwere ekwu obibi ndụ anyị niile dịka ndị amụgharịrị ọhụrụ kwesịrị ijupụta na mmụọ nsọ ịgwakwana ndị galecia isi ise amaokwu nke iri abụọ na ise o mere ka nke a doo anya ije anyị niile kwesịrị ịbụ ije anyị ga na-aga na mmụọ nsọ ụtụtụ ehihie abalị ije anyị niile kwesịrị ịbụ ije ga-ejupụta na mmụọ nsọ ọ bụ na ekpere anyị na-ekpe ekpe kwesịrị ịbụ ekpere nke ga-ejupụta na mmụọ nsọ ebe anyị were isiokwu anyị n'ụbọchị taa emeela ka anyị mara na mmụọ nsọ nọ n'oge ọbụla ịrịọchitere anyị ọnụ anyị n'ihi na dịka mmadụ anyị bụ anyị adịghị ike anyị ezughị oke na mmụọ nsọ chineke na-asụrụ anyị ude n'iru chineke isi ude nke mmụọ nsọ n'iru chineke chineke adịghị agharịpụ ya agasịgodi na gị nwa chineke na ịnọ n'ọnọdụ na ịnọ n'oke mkpa na ịnọ n'oke anya mmiri nke n'ime akwago otu ị ga-esi kasara chineke mkpa gị niile kpọkwue mmụọ nsọ na ekpere ọ ga-abịanyere gị aka n'ihi na o so n'otu ọrụ ọ na-arụrụ anyị ịsụrụ anyị ude n'ihu chineke akwụkwọ nsọ akasiela anyị obi na ịsụ ude nke mmụọ nsọ n'iru chineke a na edigwe adịghị agharịpụ ya anyị chọrọ mmụọ nsọ na ofufe anyị na chineke ọ bụrụ na mmụọ nsọ ebinyere gị anyị ofufe anyị agaghị abụ ihe zuru oke ofufe anyị ga-abụ ofufe egbugbere ọnụ ofufe anyị agaghị erite uru ọ bụla nye chineke ofufe anyị agaghị ebutere aha nsọ ya otuto ọ bụ naanị ofufe nke jupụtara na mmụọ nsọ bụ ofufe nke na-enye eluigwe ọnwa anyị anyị chọrọ mmụọ nsọ n'ịgbasa ozi ọma anyị ọ bụrụ na anyị enweghị mmụọ nsọ mgbasa ozi anyị ga-abụ ihe efu ọ bụrụ na mmụọ nsọ ebinyere gị anyị mgbasa ozi anyị agaghị adị ụtọ ọ bụrụ na mmụọ nsọ ebinyere gị anyị anyị ga-agbasa ozi ka ndị ụwa mgbasa ozi anyị agaghị eritere chineke mkpụrụ obi ọbụla n'uru ya mere gị nwanne m nwoke na nwanne m nwaanyị gị onye nchụaja gị onye ozi ọma nke na-anụ olu m n'oge awa gị onye e tere mmanụ gị onye ụkọchukwu etere mmanụ nke na-anụ olu m n'oge awa rịọ chineke arịrịọ mbinyere mmụọ nsọ na ije ozi gị niile ọ bụrụ na ijeghị ozi gị site na enyemaka nke mmụọ nsọ ejemozi gị niile agaghị amịta mkpụrụ ọbụla ya mere n'oge awa dị ugbu a mgbe anyị na-ebi ndụ zuru oke site na mmụọ nsọ mgbe anyị na-ebi obibi ndụ anyị site na mmụọ nsọ eluigwe ga-enwe ọṅụ mgbe anyị na-ekpe ekpere site na mmụọ nsọ ihe ọ bụla anyị rịọrọ bụ ihe anyị ga-enweta mgbe anyị na-ahụ n'anya site na mmụọ nsọ nke a bụ ihe na-adị ike n'omume ịhụnanya anaghị adị mfe ma ọ bụghị site na mmụọ nsọ n'ihi na ihe anyị na-ahụ n'ụwa taa ihe na-eme na ndụ anyị taa ihe na-eme n'ụwa taa na-eme ka asị na ịhụnanya ekwesịkwaghị ịdị n'etiti di na nwunye n'etiti ndị nchụàja na ndị ha na-edu n'etiti ndị ọzụzụ atụrụ na ndị ha na-azụ ọbụna n'ime nzukọ ịhụnanya kwesịrị ịna-ebeda anya n'ihi ihe anya na-ahụ n'ụbọchị nke taa kama ọ bụ naanị mmụọ nsọ ga-enyere anyị aka ịhụnanya dịka kraịst si hụ anyị n'ihi na jizọs hụrụ anyị n'anya ọ dịghị agụrụ anyị iwu ma ọlị ọ dịghị agụrụ anyị amaghị eme o ji mmụọ nsọ nke chineke hụ anyị n'anya ma were anyị otu anyị dị ya mere anyị marịọ gị nwanne m nwoke nwanne m nwaanyị onye na-anụ olu m n'oge awa rịọ mmụọ nsọ chineke ka ọ nọnyere anyị n'oge niile gị nwa chineke rịọ mmụọ nsọ chineke ka o nyere gị aka n'ihi na a maara m na ọsọ okwukwe agaghị adịrị anyị mfe ma ọ bụrụ na mmụọ nsọ chineke ebighị n'ime anyị jọn amaokwu nke iri na ise ọ na-eme ka anyị mara ebe a sị na ọ bụrụ na unu na-anọgide n'ime m ọ bụrụ na okwu m anọgide n'ime unu mgbe ahụ ka unu pụrụ ịrịọ ihe ọ bụla unu na-achọ mgbe mmụọ nsọ chineke mere ka anyị na-ebigide n'ime chineke n'ọgwụ na mgbe ahụ ka anyị ga-arịọ ya ihe ihe ọbụla anyị rịọrọ ya ihe ọbụla anyị na-achọ n'aka ya anyị enwe ike nweta ya nwanne anyị nwanyị queen grace okechukwu imeela na ndụmọdụ nke inyere anyị n'ụbọchị taa arụ ekpere anyị bụ ka chineke nye gị amara ya ịhụnanya ya bara gị na ezinụlọ gị ụba n'aha jizọs amen gị onye ọma na-ege ntị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị na ị nwere ike ịkụrị n'ekwentị ọ bụrụ na ihe ndị a masịrị gị maọbụ na ị na-achọ onye gị na ya ga-amụ akwụkwọ nsọ na 070 6363 7224 070 07063637224 mara na ị nwere ike ige ozioma nketa na www.awr.org chekwụta itinye asụsụ Igbo ka anyị gee abụ ọma ma nabatakwa onye mgbasa ozi seventh day adventist church choir abuja unu emeela na abụ ọma nke unu nyere anyị n'ụbọchị taa ka anyị na-atụ egwu jehova ọ ga-adịrị unu mma n'aha jizọs n'ọnụ nwayọ onye ọma na-ege ntị mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche ma na asị na ị nwere ike kụrụ anyị ekwentị na 0706 363 7224 0706 363 7224 amara chineke gaa n'iru ịbara anyị niile ụba n'agha jizọs amen anyị ga-eleba anya n'ụbọchị nke taa n'isiokwu nke na-asị ịbụ mgbidi ka ịbụ onye na-emebi mgbidi n'ụlọ nke chineke ịbụ mgbidi ka onye na-emebi mgbidi n'ime ụlọ nke chineke anyị ga-ewere ihe ọgụgụ anyị n'akwụkwọ mkpughe isi atọ amaokwu nke iri na abụọ anyị ga-ewere ihe ọgụgụ anyị na mkpughe isi atọ amaokwu nke iri na abụọ na-asị otu a onye na-emeri emeri ya ka m ga-eme ka ọ bụrụ ide n'ụlọ nsọ nke Chineke ọ gaghị esikwa n'ebe ahụ pụọ ọzọ ma ọlị m ga-edekwasịkwa ya aha Chineke m na aha obodo Chineke m bụ Jerusalem ọhụụ nke si n'elu igwe taa site n'ebe Chineke m nọ m ga-edekwasịkwa ya aha ọhụụ nke m ka onye nwanyị gozie ngụpụta n'aha Jizọs eme ka ikpe ekpere nara ekele onye nsọ nke Izrel anyị abịago n'iru gị n'ụbọchị taa anyị nara ngọzi biko site n'okwu gị gbaa anyị ume kwee ka okwu gị ka ọ na-apụ ka ọ pụọ n'ike ikekọrọ ọchịchịrị ọ bụla nke ga-emegide okwu gị n'oge awa baara ya mba ka anyị wee nwee ike n'ụtọ ndụ nweta nnwere onwe wee mee ihe na-achọ na jizọs kraịst bụ onye nwanyị amen ị bụ ide ma ọ bụ mgbidi n'ime ụlọ chineke ka ị bụ onye na-emebi emebi n'ime ụlọ chineke nke a bụ agba nke mbụ ya agba nke mbụ ya n'ezie dịka anyị maara sị na mgbidi ma ọ bụ ide bụ ihe na-eji ụlọ ụlọ ọbụla na-enwe ideji ya bụ mgbidi ji ya ọ bụ ide ahụ na-eme ka ụlọ ahụ bụrụ nke na-agaghị ada ma ifufe bịa ya ma ọ bụ ọtụtụ ihe mee ya ọ bụkwa nke a na-eji ma igwe ma aja ma ụrọ gwakọnata ha niile ọnụ ọ bụrụ nke na-eguzosi ike n'ezie otu a ọ dị n'ụlọ ka ọ dịkwa n'ụlọ nke chineke dịkwa n'ụwa dịkwa n'ezinụlọ ebe ọ bụla a na enweriri ide onye na-ebu ya isiokwu anyị wee na-asị ibu ide nke bụ okwu chineke nke bụ ụlọ nke bụ ọganiru nzukọ nke chineke ka ịbụ onye na-emebi ide ahụ emebi kedu nke ịbụ ide ka ịbụ onye mmebi ide agba nke mbụ n'ụbọchị nketa anyị ga-eleba anya na ihe ọ bụ mmadụ ebu ide nke ji ụlọ maka na ọ dị mkpa ọtụtụ n'ime anyị mana ihe ụzọ ihe nchọ ka ịmata bụ na mmadụ abụọ ide maọbụ mgbidi ji ụlọ nọ n'ime ụlọ okwu Chineke ndị na-emebikwa ide nọkwa n'ime ụlọ okwu Chineke ha niile bụ ndị nọ n'ụlọ okwu Chineke ajụjụ wee bụrụzie kedu onye ị bụ ọ dị mkpa na ị ga-amata onye bụ dịka ụwa na-abịa na njedebe ị ga-amarịrị ebe onye bụ ị ga-amarịrị ebe ịkwụ n'ihi na ịmata ya ị mara ma ikwu n'ezi ụzọ ka kwụ n'ụzọ nke a ga-esi n'ụzọ ya wezụga onwe ya n'ezie akwụkwọ ọpụpụ isi iri na atọ amaokwu nke iri abụọ na otu mee ka anyị na chineke anyị bụ onye na-alụ ọlụ site na iji ide akwụkwọ nsọ mee ka mata ọ na-eji ide nke ọkụ ma ọ bụ ide nke urukpuru aga kedu ihe ide bụ ide na-eguzoro onwe ya mgbidi na-eguzoro onwe ya ọ dịghị enwe agakata iru ọgaba azụ ebe ahụ ọ nọ ka ọ na-anọ na-alụsi ọrụ ya ike ọ ya mere chineke o ịlụ ọrụ dịka ego ọnụ ọgụgụ isi iri na abụọ amaokwu nke ise anyị chọpụtara na chineke bụ onye mgbe ọ na-echebe ụmụ Israel n'ọzara abalị ọ na-eji ide ọkụ na-ekpuchite ha ọbụnanị n'ụbọchị ọ na-eji ide nke urukpuru na-echebekwa ha ọ dịghị mgbe ọ na-ahapụ ụmụ ya ide bara uru ọ bụrụ na chineke anyị ji ide na-alụ ọlụ kedu maka anyị onwe anyị n'ime ụwa taa ide pụtara dịka akwụkwọ malaka isi atọ amaokwu nke isi ime ka o doo anyị anya na chineke anyị bụ onye na-adịghị agbanwe agbanwe adịghị akwagharị akwagharị ihe ọ bụla o kwuru ka ọ na-eme chineke mụ na gị na-eso abụghị onye ga-abụ ekwecha na ị ga-eje iru ọgaba azụ jehova anyị adịghị eme otu a ọ na-atụkwa n'anya si na anyị onwe anyị gị na mụ ga-adịkwa otu ahụ ọ ka ee gị bụrụ ee ka mba gị bụrụ mba chineke achọghị onye iru abụọ kedu ide ịbụ ọ dị oke mkpa ịgakwa n'iru na samuel nke abụọ isi iri na asatọ amaokwu nke iri na asatọ enwere otu nwa okorobịa anyị maara ebe ahụ aha ya bụ absalọm absalọm akwụkwọ nsọ mere ka anyị mata n'ihi ndụ ya ọ mụtaghị nwa ọ mụtaghị nwa mana o nwere ihe o mere dị mkpa o wuru ide o wuru ide wee dekwasị aha ya nke bụ na ịgakwa n'izu erue taa a ka na-echetakwa ide ahụ na aha ya bụ absalọm ide bụ ihe na-eme ka ihe dịgide digide rukwa mgbe ụwa ga-agwụ na nkọwa nke m onwe m aga m asị mgbe anyị na-ekwu ide n'ime onye nwe anyị n'ihi na ide dịka ndị na-ewu ụlọ kọwara ya ha kọwara ya dịka ihe na-eguzosi ike ihe ntọala atọrọ na-ebu eme ka ihe ụlọ guzosie ike mana ugbu a na nkọwa nke m onwe m ide n'ụzọ nke onye nwe anyị bụ ndị nke na-eme ka okwu Chineke na-eguzosi ike ma na-afụ na ha na-agba mbọ niile ha nwere ike ịgba ịfụ na usoro na ozi nke onye nwanyị na ọ na-aga n'iru ọ ndị a bụ ndị a na-akpọ ite n'ime onye nwanyị n'ụbọchị nke taa achọrọ m ka m kọtụrụ anyị ihe eji ama ndị bụ ite nwanne nwoke nwanne nwaanyị na-ege ntị gee ntị ka ị mara ma ihe ndị a ga-agụsịsị ọ dị ndụ gị ọ bụ na ọ dị n'ime ndụ gị jirisi okwukwe gị ike ọ bụrụ na ọ dịghị gbaa mbọ ka ị mezie ụzọ gị kedu ihe eji ama ndị bụ ide nke mbụ ndị bụ ide n'ime onye nwe anyị na-ama okwu chineke akwụkwọ timoti nke abụọ isi agbamokwu nke iri na ise mee ka mata na ndị bụ ide ịga na-agụ okwu chineke nke abụọ ndị bụ ide n'ime onye nwe anyị na-agba mbọ ị na-abịachi ọbụna mgbe ọbụla e nwere ọgbakọ ha na-abịa ya n'ihi na okwu chineke mekamata na gị agharịpụkwana ịbịa ọgbakọ nke ụmụ chineke so ndị bụ ide na-agba mbọ agbanyeghị ka ha si bụrụ ndị ha na-eme enweghị oge ha na-agba mbọ ịbịa n'iru onye nwe anyị nke atọ ndị bụ ide bụ ndị na-ebi ndụ ha dịka okwu ahụ si wee dị ha nụchaa okwu a dịka ọ dị n'akwụkwọ Luk isi a na amaokwu nke anọ ha na-agba mbọ itinye okwu ahụ n'ọlụ n'ihi na a maara na ọ naanị site n'okwu a ka ha ga-eji dị ndụ dịka jizọs kwuru ya ha na-agba mbọ itinye okwu chineke n'ọlụ nke anọ ndị bụ ide na-agba mbọ ibi ndụ nke okwukwe dị n'ime ya ha na-ebi ndụ nke okwukwe dị n'ime ya ndị bụ ide nke ise na-ebi ndụ nke udo n'ebe agbata obi ha nọ n'ime ụlọukwu chineke ha na-abụ ndị udo romans isi iri na abụọ amaokwu nke iri na asatọ mee ka amata na agba mbọ fụ na anyị na mmadụ ibe anyị na-ebi n'udo ọya eji ama ndị bụ ide n'ime onye nwanyị nke isii ha adịghị ebi ndụ nke anụ arụ anụ arụ adị atọ ha ụtọ kama ọ bụ ihe mmụọ kọlọsians isi atọ amaokwu nke abụọ ndị kọlọsi ha na-ewere onwe ha tinye na ihe banyere alaeze ha na-echere ọbịbịa abụọ kraịst ndị bụ ide nke iri na ise ndị bụ ide na-abụ ndị na-eguzo ọtọ ha na emezi ihe ha na-ezu oke ha na-agbara ihe ọjọọ ọsọ dịka ọ dị na akwụkwọ Job isi agbamokwu nke atọ nwanne m nwoke nwanne m nwaanyị dịka m nke a ihe ndị a ihe eji ama na ihe ndị ọzọ eji ama ndị bụ ide ọ dị na ndụ gị ọ bụrụ na ọ dịghị na ndụ gị gbaa mbọ site na ụbọchị taa yọọ Chineke ka o nyere gị aka n'ihi na akwụkwọ nsọ mee ka anyị mata ọ dị ọtụtụ ndị bụ ide ego na akwụkwọ Hibru isi iri na otu ị ga-afụ ndị bụ ide enok bụ ide ebel bụ ide noa n'oge nke ya bụ ide ebraham bụ ide sara bụ ide isak bụ ide n'oge nke ha jekọb bụkwa ide josef moses rehab samson jefta david samuel na ọtụtụ ndị ọzọ bụ ide n'oge nke ha ị ga-abụ ide n'oge nke gị nzukọ ahụ nọ n'ime ya ị na-akwali ya ka ị na-akwada ya ị na-akwalite ya ka ị na-akwada ya jizọs na-eme ka mata dịka m na-emechi ugbu a n'akwụkwọ mkpughe isi atọ amaokwu nke iri na otu ebe a ka o mee ka amata na onye ọbụla nke ga-eguzogidesi ike ibu ide n'ime onye nwanyị ọ sị ana m abịa ọsọ ọsọ jidesie ihe ị nwere ike ka onye ọbụla ghara ịnara gị eze gị ịkwụkwala ka onye ọbụla nara gị eze gị gị nwabụ ide ọtụtụ ga-abịakwa ime ka obi gị daa mba jidesie okwukwe gị ike onye nwaanyị jizọs na-abịa ọsọ ọsọ dịka ị na-eguzosi ike ọ ga-enye gị okpueze nke ndụ ọ ga-enye m okpueze nke ndụ dịka anyị ga-eguzosi ike onye nwaanyị nyere anyị aka n'aha jizọs kraịst bụ onye nwaanyị emen nara ekele onye nwaanyị n'ihi na ọ bụ mmasị anyị ka anyị bụrụ ide n'ime ụlọ ukwu gị ka anyị bụrụ ide n'agbata obi anyị ka anyị bụrụ ide n'ezinụlọ anyị ihe ọ bụla ga-eme ka a ghara ịbụ ide ka gbuo ịmala ya n'ihi na jizọs kraịst bụ onye nwaanyị emen onye mgbasa ozi chinedu alọm imeela n'oziọma nke inyere anyị n'ụbọchị taa anyị na-arịọ ka mara chineke ngọzi ya na ogologo ndụ na ahụ isi ike bụrụ ihe chineke ga-eji wee chọọ gị mma n'aha jizọs amen onye ọma na-ege ntị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ndị nwere ike kụrụ anyị n'ekwentị na 0706 363 7224 0706 363 7224 mara na ị nwere ike ige ozioma nketa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekwụta itinye asụsụ Igbo arụ ekpere anyị n'ụbọchị taa bụ ka Chineke nye anyị nri taa ke gị zuru anyị ụbọchị nke taa amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enweta bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe gboo